Ugochi tubelu na tempụl ebe a nwere na ebe nchụaja n'ime tempụl ka anyị na-achọzi hmm? ka anyị baa tempụl ka anyị na-achọzi ka anyị baa kịta n'ime tempụl nweta ọ dị iche iche tata nnukwu ụbọchị na Ugochi tubelu na tempụl tata anyị ga-egbu ebunu, hmm? anyị ga-egbu ebunu gbuo efi ee eh, ụmụ mmụọ dị iche iche dị na tempụl anyị ha emego ihe dị egwu ihe arịmam dị iche iche anyị abụrụ ndị na-eshi testimonies mana n'ụbọchị taa anyị na-egburu mmụọ anụ maka ihe ọma ha megoro sofa hmm? tata mma apụ n'ilo ka m ga gosi ụlọ ebunu na efi a ga-egburu na anangwuru a taa. ihe abụ ihe ebunu igbo a ga-ebu n'ụbọchị taa ka anyị ga-agosizi ụlọ ebe efi ebe a niile awụ ọlụwo m mmụọ hmm? ebe a niile awụ ọlụwo m mmụọ ọwụ m mmụọ nọsịa eh, n'ezi ebe Let's see. ifugo hmm? ah, ya bụ efi a ga-egbu n'ụbọchị taa anyị bakwazie na ebe tempụl dị ọnya bụ efi a ga-egbu n'ụbọchị taa anyị ebu na anyị ebu ụzọ gbuo ebu ebuzi efi ya gazie ugochi tupel ọdịnala tempụl na anọ Oraifite aka m bụkwa onye nke gị ugochi tupel Oraifite ọnwa ajụjụ ị nwere ịjụta ihe gbasara ọdịnala Igbo ma ọ bụ oke awela anyị na-eme kpọọ m na ekwentị ma ọ m ozi ma ọ bụ jụọ ajụjụ ọbụla gbagwojuru anya n'ọdịnala Igbo hmm? ekwentị m bụ 080708057837672 daalụnụ